abụrụta ụbọchị amụ dike na mba ka a mụrụ ibe ya aṅụ hmm. dike na a na-etu ya akụ nne ka ọ bụ hmm. ọ sị na eberebe na-afịa ụzụ mana afịa adịrị ebe ahụ hmm. ebenebe ịmara ebe ebenebe ebenebe bụ osisi osisi dị n'ọfịa osisi ebenebe ọ sị na ebenebe na-afịa ụzụ mana afịa adịrị ebe ahụ achọba ebe nwa mkpa isi ebi ụwa ejebe ikwu nne ebe mkpịsị bi ụwa ha jebe ikwu nne okenye nke a gbakwalụ m ghana ọkwa okwu eziokwu ikwu nne ka aje wee mụta ka esi asọke n'imi elu imi ya ada asọke bụ elu ifu ifu mkpi mmụọ ji esi esi imi mm. eh, chiamago nwe ọmalịcha inu o zitere ebe a ọ sị na ewere ọnụ wee gbaa okenye ọ dịka eji akụ wee gbaa ya ịghọta hmm. inu a aghọtakwa m inu a Ewele ọnụ gbaa okenye hmm. ọ dị ka eji akụ wee gbaa ya hmm. oge ga-aga onwe inu anyị tụ sị na ọ na ewele ọnụ gbaa nwata ọ sị ejikwa na akụ wee gbaa ya akụ na akụ abụghị ofu Ewele ọnụ gbaa nwata ọ sị ejikwa na akụ wee gbaa ya na ewere ọnụ ya gbapụta ya na nsogbu n'ime ọsị ego dị ka o dị mana nke a bụ na-ewere ọnụ gba okenye ọ dịka eji akụnwe ihe onwe ihe mma n'ọkụ wee na-ada nna ya na-arụ ruo mma n'ọkụ were na-arụ nna ya na-arụ si oche na ogbugbu na-ada ha ife obele nwe na oje wụta mmata n'ọkụ ọcha mmee mme o were jere adụ nna ya na-arụ si na-adụta ya na-arụ ndị Igbo si ogbu oh, na-adị ka gịnị bụ ọha ogbu ka ọ na-egbu nna ya ịkọ ọnụ ụwa ọ dị eji ihe mee eme akọ mmadụ ọnụ ịkọ hmm. mmadụ ọnụ ụwa okenye <laughs> awada wee zite inu a hmm. ọ sị nọ na mgbakọrịta izu ka eji ama ndị nwe ozu hmm. ọ dị ka onwe egwu mụta ka ara afọ ara n'isi akwụ ka dị bụrụ nwanne ife ara na-esi akwụ hmm. ara bụ nnụnụ a na-acha ịmara ara eh. ara mbi okwute hmm. ụmụaka tụọ mbi okwute ka ọ ji ama ụzọ be nne hmm. ụzọbe onye nwe ifu mkpi na-akpagharị abagharị ụmụaka bidoro ịtụ ịtụ okwute ka ọ n'aba bụ onye onye oriri ọ sị na mgba aka bụrụ na mgba udene wee nwude apịa ugbo na abụọ. <laughs> mgba aka abụrụ ha na mgba udere wee nwude apịa ugboro na-abụ <laughs> ịma apịa na onwe ya bụ onye umengwụ ngwa nwunye dị m n'afọ na asa m ọsịmpụta mgba okwu ji agụ mgbada abịa ụgwọ Ọkọ mma hmm. afọ nwunye dị m agwa n'afọ na asa m afọ nsagide n'abalị pementị mila hmm. si nnewi wee zite enu a hmm. ọ sị na agwọ zelisie ana ebu na apa mma Hmm, hmm, hmm. okenye anụkwa m nke a ma ọ dị ka uh, agbatizie ah, tupu inye anyị nke gị awepịachie ọ dị agwọ sele isie anị ebu na apa mma obi ọjọọ mee na agwọ enweghị ụmụnna hmm. otu o si wee nwee obi ọjọọ onye ọfụrụ nweghị ihe ihe mee nata ga-amụtakwa iji agwọ mana aghaghasị agwọ ga-afịa ya arụ hmm. nwata ga-amụta iji agwọ hmm. mana aghaghasị agwọ na aghaghasị ga-afịa nwa ahụ arụ ọ bụrụ na agwọ afụ na na idekwa ise ọzọ